Ndewo. Hello everyone. This is Oni and you're welcome back to I Love Igbo channel. In today's video, we are going to learn words and opposites in Igbo language. Words and opposites in Igbo language. arioku na ntụgharị okwu n'asụsụ Igbo. Mkpụrụokwu na ntụgharị okwu n'asụsụ Igbo. Asusu Igbo means Igbo language. Okay? So that's what we'll be learning today. Ready? Let's begin. Kanyi bido. The first one I have here is Elu. Elu. Elu. Elu means up. Up. Elu. Up or above. Up. Marble. Above. You remember I said or means marble so, up marble, above, that is elu. Then the opposite is ala. Ala, down. Elu, ala. Elu, ala. Elu potara. up. Ala potara down. So whenever I said potara, the meaning of potara is means so if i say potara i'm saying means okay elu means so elu potara up ala potara down that's elu ala elu ala elu ala the next one is ihu ihu ihu front ihu front azụ back ihu azụ ihu front azụ back so ihu na azụ front and back gaa ihu go front gaa azụ go back right so ihu azụ ihu azụ The next one is akanri. Akanri, right hand. Your right hand is akanri. Akanri. Okay? So the left hand is akebe. Akaebe. Akanri. akabe, Akanri. akabe. Eh? Akanri. Akaebe. <laughs> so that is just it aka nri na aka ekpe right hand and left hand okay so the next one is nwere nwere nwere means take nwere take nwere nwere then the opposite is nye nye give nye give nwere nye nwere nye nye ya nye ya give her or give him remember ya you can use ya for a she you can use it for a he you can equally use it for something a thing right depending on the context depending on the statement so nye ya give her nye ya give him nye mo give me so remember whenever you put m in any anything you are saying you are kind of personalizing it okay so nyem give me nyeya give her or give him hmm? wereya wereya take it wereya take it it could be orange it could be banana it could be book so were ya take it okay so were take nye give were take nye give the next is ocha ocha ocha simply means white white or clean ocha ocha white or clean or fair. So depending on how you want to put it or how or how you want to use it. Do you understand? So when you say wanyi ocha, wanyi ocha, you're actually saying fair lady or light-skinned woman. Wanyi ocha. So you can call me wanyi ocha because I'm light-skinned, isn't it? <laughs> so wanyi ocha. So ocha is white or something that is clean. Uwala diocha. This car is clean. You understand? So ocha is white. Oji. Oji. The opposite of ocha is oji. Black or dark. Black car. Black clothes. Dark lady. You know, dark man. Stuff like that. So ocha oji nwoke ọcha nwoke nwoke ojii you understand so ọcha oji that's white and black the next is nnukwu nnukwu big nnukwu big nnukwu pụtara big noun the opposite of nnukwu is obere obere nnukwu obere obere is small nnukwu obere nnukwu obere nnukwu is big obere is small ogologo ogologo ogologo means tall or long ogologo tall or long ogologo nwoke tall man you know ogologo ogologo nwanyi tall woman or tall lady so the opposite of ogologo is mkpụmkpụ mkpụmkpụ short ogologo tall or long then mkpụmkpụ short ị dị ogologo ka ị dị mkpụmkpụ <laughs> are you tall or short ị dị ogologo ka ị dị mkpụmkpụ so ogologo mkpụmkpụ the next one is eziokwu eziokwu truth eziokwu truth ị na-ekwu eziokwu you are saying the truth you understand or you are speaking the truth so ị na-ekwu eziokwu eziokwu is truth the opposite of eziokwu means asị lies asị asị lies eziokwu asị eziokwu asị the next one is cheta cheta cheta means remember cheta remember now the opposite of remember is forget chefuo cheta chefuo cheta chefuo now cheta mm, remember me remember i said um when whenever you said mm, mm, you are personalizing that statement so cheta m mm, chefuo echefunim don't forget me cheta <laughs> cheta remember ichete go Have you remembered? Ichetago. Ichefugo. Have you forgotten? Ichefugo. So, cheta, remember. Chefuo, forget. Cheta, chefuo. The next one is eh. Eh. Eh means yes. Eh Eh, yes. Now, the opposite of eh, putara mba. Mba. No. Mba. Which is no. eh, mba. Inabia. Are you coming? Inabia. Eh, Yes. Mba. No. So the next one is mma. Mma. Mma means good or beautiful. Do you understand? So when you say mma, mma means good. Now the opposite of mma is njo. Njo, bad. Odimma, it is good or it is fine. Odimma, it is good. Odinjo, it is bad. Odinjo, it is bad so mma maọbụ njọ so mma means good now njọ means bad the next one is nwoke you already know what is nwoke now hmm? nwoke nwoke nwoke nwoke means a male gender in Igbo land hmm? nwoke nwoke ọma good man nwoke now the opposite of that nwoke is nwanyị nwanyị nwanyị which is a female gender in Igbo land so nwoke nwanyị nwoke nwanyị the next one is n'elu n'elu n'elu n'elu means on top you know the previous one i said was elu which is up or above elu but this one is nelu on top nelu oche on top of the chair okay so nelu now the opposite of nelu which is on top is under under okpuru okpuru n'elu okpuru under n'elu okpuru okay the next one is oyi oyi oyi cold oyi oyi na atum, i i'm feeling cold oyi oyi oyi something that is cold nri a dị oyi this cold this food is cold oyi mm? The opposite of oyi is ọkụ, ọkụ, ọkụ, ọkụ. So oyi, ọkụ, hot. Oyi, cold. Ọkụ, hot. Nri dị ọkụ. This food is hot. Nri dị ọkụ. So oyi, ọkụ. oyi ọkụ the next one is ọchị ọchị ọchị means laughter ọchị ọchị laughter now the opposite of laughter is cry which is akwa akwa so ọchị akwa ọchị akwa ọchị akwa the next one is mbido mbido beginning mbido pụtara beginning mbido mbido mbido beginning the opposite of mbido is njedebe njedebe end mbido na njedebe beginning and end mbido beginning njedebe hmm? mbido njedebe you can only learn how to say it by pronouncing it with me mbido njedebe so beginning and end the next one is anyawo. Anyawo. Anyawo. Anyawo means sun. That is the morning sun. S U N. Anyawo. Anyawo. The opposite is onwa. Onwa, which is the moon. Anyawo. Onwa. anyanwụ which is the sun morning sun right anyanwụ so if you want to put the morning you can say anyanwụ ụtụtụ anyanwụ ụtụtụ so morning sun morning sun but if you want to say just the anyanwụ it means just sun then the opposite is moon which is Owa. Owa owa ọnwa